time onye ojii na-achọ igwe onwe ya na chineke kpọrọ ya ashị na ọnya nwa na enwenata ihe o mere chineke ga-eji ponishie ya biko nụ ndị na-atink in this eh, line of reasoning ajụjụ nchọka unu zaa na mgbede a for the kind of atrocities ndị ọcha mere during slave trade the kind of atrocities ha mere during Eh, colonial era kedu dia own kama ebe ka kama nke ha nọ let me explain ọ bụrụ na iji foonu gị n'aka ọ nwere foonu iji or anything ga-emenwe ihe na ịntanet tinye na tinye na na your google search because achọ m ịgwa gị ihe ị ga-asị na just na-ekwu tinye na your google search levi ọkwa levis Levi's or Levi jean ahụ jean ahụ a na-eyi Levi Levi jean typụọ their original logo kịta nụnwa na logo ha ya kịta na logo ha kamera ya n'elogo logo ha na ọkwa ya this red one ọnya logo ha mana ọmarịcha logo a kedu ihe mere e ji wee rute hia now before this logo before this red one na their logo na ya na logo ndị levi their original logo okay now inene here ị ga-ahụ these two horses o nwere onye nọ n'elu horse a nwa onye nọ n'elu horse nke a are we seeing it ha anọrọ n'etiti ihe ha na-achọ ịgwa gị nọ ọ dị very strong not strong quality na these two horses na adọ the gene na-adọwawuhi ya inene ihe anyị ga-ahụ na ezigbote statement ị ga si na a shiri ike ka ịja zụọ ya mana ka ihe mere ndị nwe ihe a ji wee chenjie logo wee wepụtazie just that red eweta nke edere aha ha because this is not their original logo ka m gosi gị original logo ha this is where it came out from that logo m gosiri unu na ebe inspiration na ebe o si nene ya unu na-ahụ ya ndị be anyị ị anya ịhụ the same horse na onye nye ya ịhụ nke ọzọ na onye nye ya biko ndị be gị nọ n'etiti ya mmadụ gịnị ihe anụ na google saachị ya na aka unu ya gịnị nọ n'etiti ya mmadụ kedu onye nọ n'etiti ahụ onye ojii a slave ihe ndị a na-eme in those days onwe ka slave si chi gbafu ma o mee ihe ọjọọ ma ọ na ka na nka na onwezi ihe ọ na-emenwu o mere something the master na-adịghị okay with na ka esi egbu ya n'ihu the rest of them akpọkọ ha niile the onye dị onye the master nwe ihe na-akpọ ndị nke ọzọ ha nọrọ ofu onye arịgoro na na horse ofu onye arịgoro na horse onye nke ọzọ arịgoro na the other horse ekedo onye a na ekedo ekodo aka na horse ekodo this side na horse a ah. kedo the other side na horse a ah. then pia the two horses sitere and pia ha for them to run ha na to run at different directions nke a na-agba ebe a nke a na-agba ebe a adọka the person in two onye ndị ọcha mere kedu ebe bịa onkama nọ ndị mere ihe niile a bịara be mmadụ zuru onye ahụ were were were e, e, e, chains daa ha kpụkọọ ha kpụrụ ha dowe ha under the under ship that is mee ha ihe niile mere ha buru ha oo onye nke ahụ yawara atụfụta ya ya n'ime mmiri ji dị azụ nọ n'ime mmiri buru ha buru ha rute apụta kewa ezinụlọ akpọrọ ndị nke a ere ebe a akpọrọ ndị nke ere ebe a de na onye nke nọ na be gị onwe ka o si mee eh, ewere ya pụta n'ezi kpọọ famili ya kpọọ ihe niile onye ọbụla pụta the rest of the people a na-enene ya ekedi ya na house nke ekedi ya na house nke the two horses efesi e e opposite side otu aka ga-esi dowe ya dowe ya dowe ya na dowe ya dorie ya ebee ka their own kama nọ ha akwụsịgo ụdị ihe ahụ nke a one of them check na your google alligator bait in florida alligator bait in florida in, in florida in 1918s in 19 even in, in, in the beginning of the 19th century kedu ihe alligator bait so a na-eme ya maybe once in a year ndị e, ebe e, ndị masters ndị isi ebe ha nwechara their alligator is like crocodile the another form of crocodile awụju the alligator nọrọgo na dị mmiri nọrọ na nshansha mmiri ya then ewere for a week or two before that event ha ga-eme akwụọ the alligator ọnụ ọ gaghị eri ihe a starve ya so that ọ ga-adị very hungry and eager to eat then onye ọbụla any master slave ya mụrụ nwa ọhụrụ ewe anapụta slave ya nwa ọhụrụ ahụ usually children from uh, maybe eh, ndị na-egbenwu igbere from 5 months 6 months 7 months ruo 8 months anachia ha ụmụ ha ịnwa ha nọ na ohu gị mụrụ nwa nwa dị a toddler anakọchie ahụ ụmụaka ahụ napụta ụmụaka from nne ha jedowe on the day of this festival ha ncha niile eyiri ezigbo akwa ha kwado ọfụma ọ wee big fest in ọ dị ka ebe a na-agba mmọnwụ n'ala Igbo onye ọbụla apụta na that square ebe mmiri crocodile ahụ nọ onye ọbụla etukwuru with family ya a na-eri na achị then na ruzie mgbe the main event ga-eru the main event awụrụ gịnị alligator bait eweje ụmụaka niile ahụ a na-arụ uh-huh. parents ha uh-huh. ụmụ slaves ndị ojii echi from africa kpọrọ jedowe ebe ha achọghị ije in the first place ebukọrọ ụmụaka ahụ awụnye ha na cage bịa drọpụọ ha just a, a little bit in the mouth of that water a drọpụọ ha there adrop ha dia release the cage ụmụaka etukpuru dia ndị nkechi igbu igbe a na-egbe then the the action the action will how the crocodiles will come out the fastest crocodile ga-ebido tawa ka ụmụaka ndị nke ga na-agba ọsọ ka e ka ga-esi mee e how long ka ọ ga-egberu before the crocodile ga-enweta ya enweta ya a na-awọchi crocodiles a na-ata ụmụ mmadụ ebee ka dị akama nọ ọ bụrụ na na don't take my word for it don't believe everything i say go and google it go and research ask questions research ihe niile nọ n'ịntanetị now don't believe me ihe awụ these same people wụ ndị ga-arụbịasị unu na o nwere ebe bụ eluigwe ha chọrọ ka unu na ha ghara ịha gị na ha nọrọ wụrụ the same level n'ụwa why nọ look at the kind of evil ha ekweghị ndị na ị ga-anọ in the same eh, ihe na look at their own reasoning look at ihe niile emere akọwa atrocities emere ndị during the, race, uh, the, the, the, the slave trade ndị mmadụ in ihu onye ọchụ na-aga n'ụzọ etipụ ọsọ makwa na ọ bụrụ na ịma ihe ị ga-eme mana ndị anụnwa till today nọ at the highest level of prosperity n'ụwa ha nọ na the highest level of success n'ụwa ha ka na-achị gị ha ka na-achị ụwa nile ha si n'ụwa niile ọbụna ahụgo ihe ha na-eme with covid 2.0 all this while ha na-achọ ka ha ga-esi relate a story this covid to africa kasi na ihe a si from africa a na-achọ ya since achọtago ya now ihe ha na-eme kịta ifeanyi na-ewe isi mba afrịka abịazi na be ha onye ọbụla emechiwego diado ndị a si na-eru echi na onwe ha onye ga-apụta ezi ha decide ya onwe onye ga-apụta ezi ọha nwa na-achị ụwa onye ha nyere sọkses na adị successful fesbuk a nji na-agwa unu okwu ọhawa nwe ya fon ahụ ị na-eyuzu na-ekiri m ọha rụpụtara ya ọha nwanwe ya ihe ọbụla iche na sọses n'ụwa ị na-eme enjoy ọhawa mere ya yet unu na-agwa m na bikos na o nwere onye ji atọfu ihe na jere ihe na ụmụ ndị ọcha wee na ihe na na onye nwa na-eme anyị ihe na-eme anyị n'ala igbo my people stop it. kwụsị ya every time ihe anyị na-achọ ihe onye ojii na-achọ is how to believe not the less than ihe ojii onye ojii na-achọ wụ isi asagoro anyị that na ihe na metụtara anyị wụ ihe ọjọọ ihe onye igbo na-achọ wụ ka ọ si that na ee eh, eh, na o nwere ka chi nke ya si na just na-apọnishi ya chi ndị ọcha nkọ ndị ọcha ọha ha nwa wetara ya ụka unu na-aga ugbu a kedu mgbe a ga-ebido pọnishiwe ha onye na-asị m na ndị igbo mere e, e, e, ịtụfu ejima oke i agree na amụọ ụmụ ejima na-atụfuo ha n'ajọ ọhịa na ha mere ya ọkụ ya so maka ya ka chukwu ji apọnishi anyị onye mụrụ nwa nke ya tụfuru nwa nke ya maka ya ka chukwu ji apọnishi ya ihe mụwa na-ajụ kedu mbọsi chukwu ga-ebido pọnishiwe onye ọcha hapụrụ ụmụ nke ha dowe ha in in in security at safety bịa na nke onye ọzọ kpọrọ nwa onye ọzọ ji m onwe entertain not because na ọ na-atụ ụjọ na nwa a ga-egbu ya like ndị be anyị na-eme na-amaghị ama mgbe ahụ na-efili na nwa nọrọ na ihe ha ha. onye anaghị eme ya na ụmụaka gị onye a na-eme ya n'ụdị ee nwokene ka hụ ka ọnwụ gị how painful ọnwụ gị ga-adị ka njiri ya chịa ọchị ka njiri ya ma onwe m e, e, e, entertain two different things my brother yet unu bilivu na chukwu na-apọnishi anyị wee na-ebu n'ihe enu ọzi chinabụ ka anyị na-adịzi aghọtaghị m ọ dị two different chukwu ha na-efe na nke anyị na-eje na chọọchị ha wetara ya anyị na-efe ọ dị iche ka anyị kwuo na ihe wee eziokwu o every we keep using this id this uh, ihe na ihe pụta ha na anyị ga-atakụli ya this is a problem this is a challenge that has befallen us ka ihe anyị ga-eme kedu ways to fight it ka anyị kwugodi nke wee eziokwu ọ anyị nwa mere onwe anyị ha because na oke ọchịchọ dị anyị n'ime anyị chọrọ iri nke taa rie nke echi rie nke nwanne echi rie nke ten years eh, ten years to come taa ihe anyị na-eme wụwa afọ ma afọ ma afọ m afọ m nwaanyị anyị amansi oke ka anyị mee ya otu a look at China mgbe China nọ na Great Depression they looked at themselves say anyị na-enwe our population Naga high and we don't have the finances to keep onye ọbụla mụwa ofu nwa onye ọbụla ego gị dị more than this na account. Okay, the rest will for the government the government are be very very sincere jiria build the empire ihu today a na-akpọ chinese people they have started buying the whole africa unu makwu na-ego everywhere ndị afrịka eburu onwe ha si ha gowe den onye afrịka tụkwuru hụ problem bịara ọ ga-etukwuru ana na gwa onwe eziokwu how do we tackle this anyị agbawa onwe anyị withstand what this money barons na-eme ihe a na our society instead of worshiping them let us withstand them withstand this debt ha kpọbatara na ana anyị anyị asị nọọ ihe the chicken has come home to roast nọọ ihe ọjọọ emere na-eme anyị ee e, ụfọdụ asịsị gị in it is only God that will do it why is it na ndị ojii especially ndị be anyị ndị Igbo anyị na-achọ ka Chineke bịa mere ha ihe ndị ọzọ na-emere onwe ha ọsọsọ anyị nwa ka Chineke kere ndị ọcha na-afantunu how their life will be better. na put two things in place. Be sincere with it. Now follow the process. Anyway, Shiba, you for na now na mmiri, for na now na desert. Ka abia n'obodo ndị ọcha. bịa mee enjoy ihe ahụ ha dowegoro with sincerity with hard work dowe ọ na-awọk ka anyị bịa ebe a bịa mee ya enjoy anyị bịaghị a na-etriti anyị ka anyị awụ oke na ihe anyị anagide ya nọrọ as long as na anyị na-emetụ enjoy society unu dowegoro ọfụma na abịa na awa own society ka enụ ka anyị ga-esi mee ya ka ọ dị mma isi chee ka chineke bịa mee ya ndị ọcha chere chineke eme nke ha ọkwa ofu chineke a ka anyị na-efe dị o nwere chineke ndị ojii iche ọnwụ na enwe jizọs ndị ojii iche na holy spirit ndị ojii iche mebi ka akpọrọ ya akpọwa ya kpọwa ya kpọlite ya kịta mewe ya bikos unu si m na chukwu ahụ ka anyị ncha na-efe kedu ihe o ji bụrụ every time we are waiting for god to do for us what his other children are doing for themselves coward that is what we claim cowardice onye ọ na-enye anyị nsogbu because you look at the hard work to do we cannot do it anyị nenedata ọrụ anyị kwesịrị ịrụ ka ọ dị mma nnapụ ihe ahụ anyị ga-anabi onwe anyị ka ọ ike dị mma on the long run anyị asị mba ka anyị were the short way out ka anyị narụgodi nke anyị hụgodere nna onye a ji ezigbo ego ka anyị narụgodi ya nke anyị hụrụ then you become a slave to that person and his whims and caprices anyị hụzie ihe ọjọọ na-eme anyị asụọ ya mhmm, maka anyị erie n'ego rie nke echi rie nke nwanne echi rie nke ụmụ anyị anyị sụọ mhmm, anyị na-awa ọchị ụmụ anyị ha na-adanye na gota everyday anyị na-awa ọchị ụmụ anyị isi na-agbaka ha anyị na-awa ọchị ụmụ nwaanyị anyị ha na-aṅụfu na-ebugharị sexually transmitted diseases every day in the name of under the influence of drugs dị na ime anyị asị chineke ya mme chineke in fact it is god that will do it for us then ofu onye tukwuru anyị chewe ya nnọọ chewe chewe chewe in fact the chicken has come home to roast ee eh, kama ọ kama na-eme anyị bikos eh, ndị be anyị na-ejego na nke ndị ọcha jere chaa ihe a wee mee ụmụaka ndị ọcha isi adịghị ha mma nkịta anụ ọ bụgo nke anyị onye nke nwa na-achịgheri na-ajakashi eze na-enweghị isi n'ọdụ ee ọka nke anyị emere gị anyị na amakwu ma ọ ṅụrụ nke ya ṅụcha nke ya bido kọhiriwe mụnwa na-ajụ ihe na-enye anyị nsogbu sometimes is that anyị enweghọ anyị achọghị imeghe isi anyị so that we can enlighten our minds. anyị achọghọ to develop our knowledge because ịchọ develop your knowledge all you need to do will tinye anya na ana jugodi onwe gị from so so so time to so so so time gịnị mere from so so so time to so so so time kedu ihe wụ the story of my ancestors kedu ihe wụ the story The ka ihe si wee around you ka m gwa unu anyị in the next 100 years uh, history books will be written about this pandemic covid pandemic and i'm going to tell you that no igbo man no african man will be a publisher of that history i get quote to all whites ha nwa in the next 100 years ụmụaka na-eso ha anyị biri kịta ndị their parents will pass on information to them ha etote ofu onye ekunite one day si gị with pictures na ihe niile all the information a handrị over nekwa ka covid ede eh, history nekwa ka covid si don be surprised agwa ụmụ gị gwa ụmụ m nọ anyị nwa mụ nwa ma gụ nwa ihe buru ya bunye their parents all the history books anyị na-agụ ebe ka ebe ke ndị dere ya let me tell us the truth um, onweghọ ihe jọgburu onwe ya ka mmadụ imechi ka mmadụ imechi isi ya mechie obi ya mechie anya ya si na ya achọghị ịma na ya achọghị ịma maka onwe ya na ya achọghị ịma maka ụwa obi n'ime ya ihe na-eme around him the truth biri in absolute blindness and ignorance nọrọzie n'ime ya na-ego isi na-eme ọnụ na-eblemu everybody except nyawa ndị igbo ka ihe n'anya mkpụrụ ọnwụ ka ọ guzoro is n'ala igbo and the more anyị na-ekwu maka ya the more ka ndị na-eme ya na-awụnye mmụọ money na-awụnye ego na flood every nook and cranny of ala igbo na flood ya with this deadly uh, drug enweghọ drug rehabilitation center na nigeria ahụọkwana m ndị na-eje imeghe echi ịma na anyị emego absorb authorities uh, constituted authorities na nigeria anyị emego ha absorb of any tin ha nwere ike ime anyị emego accept na onweghị ihe the vital to human existence ha kwesịrị inye anyị ha na-enye anyị sigo ha ha gawa no problem so ihe niile pụta instead of a ga-eje chọwa iwu a ga-eme wepụta ego from akpa gọọmenti treat the welfare of the people kama here, achọwa uh, private individuals uh, communities achọwa ka ha si eme ya onye oh, ọbụla findwa self solutions to the problem because the government has failed us so onye na-emekwa ka a na-ana ihe njikwapụta na-ekwu ya ihe a krismas anaghị ana onye ọbụla anaghị anata ndị mmadụ a na-agba tiketi na-ana ndị nọ na ụzọ ije na-abata na vileji anyị na-ruo nzukọ nzukọ ụmụnna nzukọ ụmụ nwanyị yut onye ọwụ na-akpọ ewu ya aha kpọbata onye na n'ụlọ ka anyị tukwuru n'ala ọ wụrụ na anyị ama handụl nwu everybody onwe ha central distin n'ala igbo a ga-eji handụl ya onye na sịkwa oke na dis awa community this community anyị a ka anyị jisie ya ike kedu na ihe anyị ga-eme ka anyị lụsanụ mkpụrụ ọnwụ a ọgụ ewepụta solution everybody ejide akpịrị ya kee ya kechacha ya kee ya tufuo kii maka ọkwa ndị akpịrị ahụ ga-ejekwa hụ ndị ahụ na-eme ndị drug barons a ndị mafia lords a jetiere ya ee chiaman chiaman ịmakwa nọ ihe ọ na-eme ha chiaman ịbatago chiaman ọ bata obie chiaman ee ee o were 20,000 nye gị ga erie si ya m na chiaman ịmadị ihe na-eme ndị a sịkwana na ọkwan biznes ka ị na-eme ihe a ọkwan biznes ka ị na-eme ihe a ma ma onwe onye ife ọsụrụ nya nwa ihe ahụ ọkwa ha ji aka ha na-aṅụ ee ha na plan kwa na emecha na a ga-abịa bịa chie gị warning ma ọ bịa nye gị ọsọ ọ ka ị mara chairman wee sị ya kedu onye kwuru ọkwa onye onye onye onye onye a oru n'abalị ejegbuchicha ndị ahụ ọ ihe ga-eme anya anya nụkwa na the same place before you know it nwa nke ibu n'afọ and they affected if at all we care for our children if at all na isi na ụmụ anyị dị anyị mma dị anyị mkpa na ga-anọchi anyị kedu ebe ha ga-anọchi anyị ihe nwa kedu ndụ ihe ahụ ha na-ebido wee na-anọchi anyị ọ bụrụ na anyị ga-anọ n'ihu anyị korokoro ụmụazị 12 years 15 years anọrọ deep into it Umuazi 15 years is so deep into it. Then we have failed as a people. On anything to do with karma. On anything to do with chicken coming home to roast. On anything to do with uh, anything hitting the fan. On anything to do with akanshi. It has everything to do with us being oke akpịrị nọmba 1 oke ọchịchọ nọmba 2 agwaghị onwe anyị nke weziokwu nọmba 3 and ịkpụ ụmụ anyị ashị anyị kpọrọ ụmụ anyị ashị ka anyị kwuo ya ka ọ bụrụ eziokwu anyị kpọrọ ụmụ anyị gịnị ashị maka ọ bụrụ na anyị hụrụ ụmụ anyị n'anya men you will do anything to save your children from, from, from destruction. If at all you love your children, onye ọcha mụrụ nwa ka ị ga-eme nwa ya ihe ọ ga-anwụ nwa ha dị ndụ if you love your children you do anything that it takes to keep your children from destruction but nne ga-anọ jenara ego jisie nri rie nwa ga na-anwụ na-aṅụ drọgụ na-anwụ isi agbaka ya ịhụ ya na ọ na-eme ya na-eme ya na ịma emechi ọnụ maka na ọ na-awụ ọnya na-ewetara gị ego iji eri nri anyị na-anyịcha anya chi na aka nshi anyị bara ya ọnụ until the day unu ga-egosi m kama ndị ọcha their own kama for ihe ha mere do all those years ka na-emekwa ruo taa ka na-emekwa ruo taa until you negoshi m the kama gosi m ka ha si dị behind in anything gosi m ka ha si wee wụrụ that is na-ata ahụhụ ihe ọjọọ ha na-eme ihe ọjọọ ha mere na nke ha ka na-eme until onye ọbụla egosi m ya n'ihu korokoro onye ọbụla emepekwana si na onye ojii especially onye igbo akpọrọ nna nna ya ọkụ onye igbo achịpụtara nne ya na nna ya kpọọ ha ọkụ n'ihu ụmụ ha maka na ha jụrụ na ha ma nwere aha onye ọcha nyere ha jụwa anya na ha ga-ejide aha nne na nna ha nyere ha akpọọ ha ọkụ na market place so that na ụmụ ha ga-ebido zawa james zawa vincent zawa johnson onye ọcha ga-akpọtanwu ọfụma maka na ọma mkpọtanwu elere chimeze until unu egosi ya unu amụkatakwana kwa ụdị ihe ahụ again because it's an aberration. Let us kaichan kaisiaputa here. Let's do the hard work. It's going to be difficult. We are going to stand against all odds. We're going to be fighting against strong forces. But if we say we love our children, this is time to prove it. Let's fight for our children. Let's fight for their right to live. I, I mopota from it. Then we can start talking about ihe chukwu mere n'ime ya or not for now onye ọwụna enweghị solution ji nwayọọ gbanyụọ fon ya it is not a thing for ihe awụrọ ihe eji eme comedy ọwụrọ ihe eji eme enweta followers or eme anything na social media if you don't know what to do with your your your social media space please close it down ọ wụrụ na mkpụrụ mmiri a ka mkpụrụ ọnwụ a ka ị ga-eji na eze si na na-eme comedy please stop it nobody is amused. ala igbo ga-adịrịrị mma mana mụ na gị ga-arụ ọrụ dị n'ime ya ọwa ada igbo gburugburu na-ekene ụnụ si ụnụ Thank you so much, my wonderful viewers, for watching this video together with me from the beginning to the end. Like I said before, if you like what you see here, if you like what I do in this platform, As you have finished watching this video, please hit that red button that says subscribe and put on your notification bell to all notifications. In that way, you'll be able to know when I upload a new video. Share my videos, leave your comments in the comment section constructively. Until I meet your way again in my next video, I still remain your Linda's TV show. Bye-bye.